ee ọ ya ihe a na-ekwu osetigo nezenn <laughs> azọwago this is ihe awụ zuu ndị nọ n'ime ọhịa develop jungle ọhịa a na-akpọ ya nezenụ akwa ndị NHL 5050 50-50 naira wee na-aba mba na-achụ ndị ndị Igbo na Lagos ka ha gbuo nezenụ ha na-akụ onwe ha akụ onwe ha jerikan a na-azọ fuel eh? o ebe ebido ɔdugɔ kahunehune ɖe le heze kahunehune ya le gbazem kahunehune ya do mm una fu be di fe hmm, nke nkiru nkiru ya akala unu mma ya ya kacha ya unu mma ngwanụ a na-esi n'isi arụ ama ụtọ nsị ịghọtago akwa bed bins akwọ maịma ya esiwego na ekwenu ya ọkwa jaga ọ na-ajaga unu ịjagaba ịjagaba ọ ya ajaga unu jagajaga ọ ihe ọ ga-eme unu njagasị lezie na bọtụl kun ka ya akụ ee eh, bọtụlụ aka ya ebu egbe na-agba onye ọbụ ibi ya n'ezie na-ebidoghị ebido ee eh, ejiri ụtụtụ ama nje ahịa mana a na-ajụ anya were acha ama ọ kachara acha hmm, nweghị achị nweghị achị 50 naira enyechara ha agwụgo n'ezie bọtụlụ a na-akụ <laughs> Eh, <laughs> ori na ama ya ejuzi eju everywhere now ya survival of the fittest lezie n'ihe onye ọbụla ji anya ya fụrụ nke a na ihe a bụ n'aka ejizi ugegbe nene ya lezie zoo nation <laughs> eh, nke a kwara na gịnị mere onwe onye ọ emetụta na eh, mmiri na-amazị ewu na-amazị ọgịa ịghọtago ee eh, ala ji ka onye ọra na-achụrụ efi na eni ya na eni jagaban emiloko lee na emiloko ebe a otu ọka emiloko na-adị ee eh, nke a gwara unu na-ekwe n'isi ee eh, gbe unu ndị igbo enupụta onye igbo ọzọ onye igbo na-eme gị ife a ee kugube nwanne gị kugube nwanne gị ee nke akpa a na-akpọ welekọ welekọ <laughs> ọwalegokwe ọwale enyi ọwale enyi ee eh, ọwale enyi ọya ọwụ eh, <laughs> ee ofe mmanụ ofe mmanụ ka iji egwu egwu alụ ga-eme unu nwegodu nke o oti na agba ịghọta ihe mmiri ee eh, ka ọkụ unu kwado onye ọna ka ya ji n'ume hmm, onye ọna ka ezigbote ji n'ume maka ụzọ eteka John Joloko bụ ya atụ taa pụọ hie who who dey shout no legodo obodo obodo ụmụ anụmanụ na ka na-adụ m na n'ime ọfịa ndị na onye ka eji asị a na-ekwu zoo ndị a na akpali zoo akparị n'ezie na ọnwụ n'ime zoo aya na-eme ụdị ha na-eme efunugo enwe na na na mọnki bie ma ndị chimpanzee ihe niile ka si otu a eme ka ndị ala ndị isi adịghị mma akpa ọnya jaga Nigeria jaga jaga oh. everything scatter scatter